ndị hibru isi nke atọ ya mere ụmụnna ndị nsọ ndị nketa nke ọkpụkpọ nke eluigwe tụgharịa n'uche na onye ozi na onye isi nchụàja nke nkwupụta anyị bụ jizọs na ọ bụ onye kwesịrị ntụkwasị obi n'ebe onye ahụ nọ bụ onye mere ya ka ọ bụrụ onye ozi na onye isi nchụàja dịka mosis dịkwa n'ezinụlọ ya dum n'ihi na agụwo onye a na onye kwesịrị otuto karị moses n'ụzọ ra otu ahụ onye lụrụ ezinụlọ nwere nsọpụrụ karịa ezinụlọ ya n'ihi na ezinụlọ ọbụla nwere onye lụrụ ya ma onye lụrụ ihe niile bụ Chineke ọ bụkwa ezie na moses kwesịrị ntụkwasị obi na ezinụlọ ya dum dịka onye na-eje ozi ka ọ bụrụ ihe àmà nke ihe niile agaji ikwu ma Kraịst kwesịrị ntụkwasị obi dịka ọkpara nke bụ onye isi na ezinụlọ ya onye anyị onwe anyị bụ ezinụlọ ya ma ọ bụrụ na anyị jidesie nkwuwa okwu anyị na enyi isi nke olileanya anyị ike ruo ọgwụgwụ ihe niile n'ihi nke a dịka mmụọ nsọ na-asị taa ọ bụrụ unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie ike dịka n'ịkpasu obi ilu ahụ dịka emere n'ụbọchị ọnwụnwa ahụ n'ọhịa ebe nna unu ha nwara m nwapụta nke m akwụkwọ ọgụ arọ abụọ n'ihi nke a ọnụma dị m n'obi megide ọgbọ a wee sị a na-ejehie mgbe niile n'obi ha ma ndị ahụ amaghị ụzọ m niile dịka m ṅụrụ iyi n'iwe m agaghị aba n'izu ike m ma ọlị lezie n'anya ụmụnna m ka aja obi nke ekweghị ekwe ghara ịdị n'ime onye ọbụla n'etiti ụnụ ma eleghị anya na iwezuga onwe ya n'ebe Chineke dị ndụ nọ kama na-arịrịta na ịbụ na arịrịọ kwa ụbọchị n'ogologo oge a a na-akpọ ya taa ka obi onye ọbụla n'etiti unu ghara ime etili site n'aghụghọ nke mmehie n'ihi na ahịa aghụghọ ndị nketa nke Kraịst ma ọ bụrụ na ọ bụ ezie na anyị jesiri mmalite nke ndabere anyị ike ruo ọgwụgwụ ihe niile n'oge a na-ekwu sị taa ọ bụ unu unu ga-anụ olu ya unu emela ka obi unu sie ike dịka na obi ilu a n'ihi na ole ndị mgbe ha nụrụ gbasuru obi ilu ọ bụghịkwa ndị niile siri n'Ijipt pụta site n'aka Mozis ma olee ndị ka ọnụma dị ya n'obi megide ọgụ arụ abụọ ọ bụghị ndị mehiere ndị ozu ha dara n'ime ọhịa ma olee ndị ka ọ ṅụrụ iyi na ha agaghị aba n'izu ike ya ma ọ bụghị ndị na-ekwenyeghị anyị rịbakwara ama na ha apụghị ịba n'ime n'ihi ekweghị ekwe